dịka ụzọ esi akasi ụmụ nwaanyị ndị Anambra obi ka abanye n'ọlụ ugbo pụrụ iche nke ọ ga-aba na-akọpụta ihe ndị a na-akọpụta esi na wee na-ebupụ ya na mba ofesi nwunye gọvanọ Anambra Steeti Akụ na onye Soludo ekwego nkwa ịkwado onye ọbụla nwee ike ịbanye n'ụdị ọnọdụ ọlụ ugbo dị etu ahụ Oriakụ Soludo mere ka mata nke ọgọ na-enwe mkparịta ụbụbọ ya na ụmụ nwaanyị ndị Anambra ndị nwunye ndị nọ n'ụlọ ọgbakọ omebe iwu Anambra Steeti ma ndị nwunye ndị kọmishọna asị dị iche iche ma ndị nwunye ndị isi oche nchere oge ga na gọvanọ slọch dị n'ama ọbịa Daniel Ezigwe wetakwara anyị akụkọ a Akarachi steeti a bụ onye nọ kemgbe izuụka anọ n'ime ya yana ụmụ nwaanyị si n'otu dị iche iche na-enwe mkparịkọta ụka dị iche iche nke gbadoro ụkwụ n'ịgwa ha ha bagide n'ọrụ n'ọnọdụ ha dịka ndị so wee nwere ezinụlọ ka ha rikwa nri ma bie ndụ kwesịrị ekwesị maka ahụike ha nakwa baa na ọrụ ugbo nke nwere ike inye ihe oriri nakwa ego ka ọ na-agwa ha okwu ka nwunye Akarachi steeti nọ wee gwa ha ka ha fie isi a n'anya gbasara ihe a na-etinye n'ọnụ ha ebe ọ kọwara na e nwere nri dị iche iche nke na-emerụ ọnọdụ ahụ mmadụ ahụ a na-ere n'ahịa dị iche iche ọ nọkwara wee gwa ha ka ha na-eri nri akọpụtara n'ụzọ kwesịrị ekwesị ma kaba ahụ na ha riri ihe ha mara otu esi wee wepụta ọ dọkwara wee kwee nkwa na ha ga-enyere nwaanyị ọbụla na-akọ ọrụ ugbo aka n'ụzọ kwesịrị ekwesị ibufe ihe ọ kọpụtara mba ofesi ọ nọkwara kọwa na ya gara aga n'ihu ịhụ na ya na ụmụ nwaanyị dị iche iche nọ Anambra steeti na-enwe mkpakọta ụka pụrụ iche ma yọkwa ha ka ahụ na ha dọnyere ọchịchị dị ya ukwuu iji wee hazie ọnọdụ Anambra steeti n'okwu ya ka kọmishọn ahụ maka ụmụ nwaanyị nakwa ọnọdụ ndị mmadụ oriakụ ifi obinu abụọ nọrọ wee yọọ ụmụ nwaanyị ahụ ka ahụ na ha bagidere na enyemaka azụmahịa nke ụlọ ọrụ Anambra Small Business Agency na-enye iji wee hụ na ha wetara ego ha ga-eji wee kwado ahịa ha site n'ọka abụ m Daniel Ezigwe